igbo m igbo ekedekwa m unu afị m egbebere ugobere nke si bie ebe na ya ji enubee n'osisi ọzọ n'osisi erikenne mgbe na-asị ọdịrị nwoke mmanya dịrị nwaanyị mma na-asị ndụ mmiri ndụ azụ mmiri ata na ama azụ anwụkwana ya dịkwara ụmụ igbo niile na mma ya gazie ana m anabata unu ugbu a emume usekwu igbo emume anyị ji ahaziri unu ụmụ ife eji enyelụ ndụ aka n'ụbọchị taa anyị ga-ewetara unu otu ụzọ ọzọ esi esi ofe onugbu anyị kpọrọ ya ofe onugbu na gbọrọngị ka omenala anyị si wee dị n'usekwu igbo ịma na anyị ga-eburu ụzọ gosi unu ngwa nri anyị ga-eji wee kwado n'unu ofe onugbu na gbọrọngị ka anyị bịakwa nke izizi bụ onugbu na ya afọ gị afọ fọpụ ya inu onugbu nke a bụ gbọrọ gị nke a bụ uru anụ nke a bụ afọ anụ nke a bụ mmanụ nri nke a bụ isi okporoko ịchọkwa ijiri arụ okporoko wee sie nke a bụ azụ ọkpọọ nke a bụ yabasị nke a bụ ịsha nke a bụ ose ose ọkpọ akwogomi akwọ nke a bụ nnu nke a wee bụrụzie ogiri bekee ngwa nri a nọ n'iru anyị ugbu a ka anyị ga-eji wee kwadoro unu ofe onugbu na gbọrọdị swanụ tentem ka anyị bịakwa nke mbụ bụ na anyị ga-ebugodo ụzọ sagasịa anụ sinye ka anyị saa anụ oge eluziri ugbu a bụ isi nye afọ anụ a etinye nnu tinye ogiri bekee na ofe onugbu nke a na-ebenye yabasị ka anyị benye yabasị saa ya asa

anyị na-eche ka mmiri anyị ga-eji saa azụ dị ọkụ ọfụma ka anyị kpachabazie ndị ịma na ofe onugbu nke anyị sigoro unu n'usekwu igbo nke bụ ofe onugbu ndị anambra ịma na anyị gwara unu si ebenyekwana yabas na ejiri yabasị sie ọ maka ndị na-ajụ kedu nke bụ na ejiri yabasị esi ofe onugbu na anya n'iru m ifu na ogiri isi adịrị ebe a maka na itinye ogiri isi na ya ịma mbenye yabasị ogiri isi adịrọ na nke ya benye yabasị nke a bụ ụzọ ọzọ esi esi ofe onugbu e nwere ebe njelu mmemme wee lue wee lue oge a ga-ejiri nri wee bupụtelu m ofe a wee nye bụ ofe nsị ah, ah. ife a na-atọzi ka onugbu ọnụ ọbụrụ ọ bụrụ onugbu ka eji wee si ofe a fasị m n'onugbu wee lesi anya ya bụ ife wee masị m wee tụba na ya wee sị na m ga-ama otu esi wee si ya bụ ofe ọkwa ya bụ ife a ya ka nsị na eriri m ya ọmasị m na m ga-esiri ewu n'usekwu ka unu soro m wee fụ ka ị nwanekwa ụzọ otu a esi esikwa onugbu erikwara m ya ọ bụrụkwa kpoo ịma na asị nọ na akwụrụ otu ebe ekili mmọnwụ maka na mkpụgharị ka eji ere mkpi a na-eje mba a na-amụta ife otu a ka m si wee mụtakwa nke a nsị ka nkụzikwa alụ unu ụmụ ibe ndị na ekili usekwu Igbo ka n safunɛ ka anyị tinyekwuzie anụ a ka o so n'afọ anụ ibie wee gebe tinyetụkwa obere nnu agbanyụọ ọkụ na mmiri ọ dịgo mma iji wee saa azụ sayama isi okporoko ka anyị wụnyezie azụ na isi okporoko anyị sam ka anyị nọ na-eche ka ọ dị mma ka anyị sazie isha anyị anya anyị esuo ifugo na akwọgo m ose akwọ ka anyị saa isha ugbu a ka anyị bee yabasị ma akwụkwọ nri niile adị ebe a ga-ebesị ha ebe ma na onugbu nke ọzọ onugbu nke ọzọ ọ na-eto ogologo ọ bụla ya ekwesịrị ibezi ya ebe mana nke a ọ na-agba kịlịkịlị anyị ga-ebi ya ebe Hum. ka anyị bidozie sibezie nya bụ ofe fọpụ taa tago mmiri ezie mmanụ ịma nchekwa ka mma na-aka aka wunye achọrọ m igetụ gbụrụ gị a eghe digamos mma anyị wụnyezie anụ na azụ esi okporoko deixar. Senhor, tinye ogiri bekee tinyekwuzie onugbu a ga-etinye chanya bụ ogbugbu ga-etinyekwu ya obere mmiri kpuchizie ya ọ ka ọ sịkọtabazie ka nenezie ofe a ọ sịkọtago ọnụ ka nnu mba ihe nnu zuru ezu o zuru ezu ka eze azụ ọ baghị ime ụmụ Igbo agbanyụọ m ọkụ ka a mmiri ada adị ya chetakwa na ogiri adịrọ n'ofe a chetakwa na ede ede ụrị maọbụ achị maọbụ ụkpọ maọbụ nke ọzọ maọbụ ji enwere nke eji wee lọkọ ya bụ ofe na ife etinyere ya bụ gbọrọ ọnya nwa ka eji wee lọkọ ya bụ ofe ya bụ ọbụrụ ofe na-agba mmiri ma ncha ma ncha mgbe esichakwa na ka nkupute ka unu nene a sị m unu na-erikwara m ya wee kwalụkwa na nke anụnwa bụkwa gboo ịgbanda ka nkupụta ka ị nene ilitugo ofe onugbu a asị m na ọ bụrụ na iritube ụdị ofe onugbu a ọ ga-amasị m ka ịnwa nwanee ya maka na erikwa m kwe nsị na m chọrọ igosi ụmụ Igbo ibe m ndị na-eritube ụdị a ka fụkwa na enwekwara ụzọ ọzọ esi esikwa ofe onugbu ọ bụrụkwa kpoo igbo nwe m nekwan ya esikwa m nke a ofe onugbu ya na ọ ga-amasị m ka ị e ya maka anwanere m kwelụ a sị m na ọ bụrụ na nke siri taa masịrị gị na ọ ga-amasịkwa m ka ị m n'oge a n'izu ọzọ ma zitere anyị ozi n'akara Facebook anyị maka anyị ga-achọ ịnụ nsa gị akara Facebook anyị bụ www. facebook.com forward slash usekwu igbo aka m bụkwa onye nke gị odoziakụ ifeoma one ka nwụsọ nwara m ebe a ka o mesịanụ